asa nwa kekwen ka ime ọ ga-amasịkwana nke anyị kọlịba na-esorikọ na-anyọrịkọ ka eke isiri afụkwana ya ebe a ka ọ mụtarachi anyị echeta nwa nwume anụ na-arịọ m biko onye nkụzi anyị na-asị m ka m na anyị ba nọ n'ukwu ya ebuka mụọ wee wara ọsọ ọ dakwukwere m mana afọ gị kọlọ mụ na gị machi ka anyị soribe na ya ka anyị na-emekọ ọ bụ ihe megidere iwu Chukwu megide omenala Igbo nwaanyị nọ na di ịsepụ ọkpa n'isi mana ndụmọdụ m na-enye gị tata hapụ wepụ aka n'ebe nwaanyị nọ na di wolu ndụ gị nyefee Chineke and ọ bụrụ ihe a ka iji wee mụba achọrọ m mụba jide ma ego gị jide akpọsikwana m ọzọ